ndị Rom isi nke iri na otu ya mere asị m ọ ga-abụ na Chineke nupụrụ ndị nke ya Chineke ekwela n'ihi na mụ onwe m bụkwa onye Izrel si na mkpụrụ Abraham pụta sikwa n'ebo Benjamin pụta Chineke nupụghị ndị ya nke o buru ụzọ mara ma ọ bụ na amataghị ihe ọ na-ekwu bụ ihe edewuru n'akwụkwọ nsọ na ebe doworo okwu banyere elija otu a na-arịọ chineke arịrịọ megide Izrel sị onye nwe anyị ha gburu ndị amụma gị ha gbudara ebe ịchụ àjà gị niile naanị m onwe m ụfọdụ kwara ha na-achọkwa ndụ m ma gịnị ka ndụmọdụ Chineke na-agwa ya arapụrụ m nye onwe m nnụ ndị ikom iri na asaa na ọgụ iri mmadụ ndị ọ dịghị mgbe ha kpuru ikpere nye Bel ya mere otu a n'oge dị ugbu a ndị fọdụrụ apụtawokwa ka nrọpụta nke amara si dị ma ọ bụrụ na ọ dị na amara o siteghịkwa ọzọ n'ọrụ ebe a hụrụ na amara abụghị amara ọzọ ma a sị na ọ dịghị otu a gịnịkwa ihe Izrel na-achọ nke ahụ ka ọ na-ahụghị ma nrapụta ahụ hụrụ ya ma e mere ka obi ndị fọdụrụ mee etiri dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị Chineke nyere ha mmụọ nke oke ụra anya ịghara ịhụ ụzọ na ntị ịghara ịnụ ihe ruo ụbọchị taa David na-asịkwa ka tebụl ha ghọọ igbudu na ihe eji achụ ha nta na ọnya na ihe nyeghachi n'ebe ha nọ ka anya ha gbaa ọchịchịrị ka ha wee ghara ịhụ ụzọ gị meekwa ka azụ ha ruru mgbe niile ya mere m na-asị ọ ga-abụ na ha sụrụ ngọngọ ka ha wee daa Chineke ekwela kama nzọpụta sitere na ndehie ha ruo ndị mba ọzọ aka ka e wee kpasuo ha ekworo ma ọ bụrụ na ha bụ akụ nke ụwa ọ bụrụkwa na ịla ala ha bụ akụ nke ndị mba ọzọ ozuzu ha ga-esi agha ghara ịbụkarị akụ ha nke ukwuu ma ọ bụ unu ndị mba ọzọ ka m na-agwa okwu n'ezie ka ọra bụ onye ozi nke ndị mba ọzọ mụ onwe m bụ ana m enye ije ozi m otuto ma ọ bụrụ na aga m akpasu ndị arụ m ekworo n'ụzọ ọbụla wee zọpụta ụfọdụ n'etiti ha n'ihi na asị na nchụpụ ha bụ ime ka ụwa na chineke dị n'otu gịnị ka mkpọbata ha ga-abụ ma ọ bụghị ndụ sitere na ndị nwụrụ anwụ ma ọ bụrụ na mkpụrụ mbụ dị nsọ ogbe otu ọka agwọrọ agwọ dịkwa nsọ ọ bụrụkwa na mgbọrọgwụ dị nsọ alaka dịkwa nsọ ma ọ bụrụ na anya kapụrụ alaka ụfọdụ ma gị onwe gị ọ bụ ezie na ị bụ osisi oliv nke ọhịa ma anya nyakwudoro gị n'etiti ha ị ghọkwara onye gị na ha na-ewekọ mkpọrọgwụ nke omi nke oliv ahụ ayalara alaka ahụ isi ma ọ bụrụ na ị na-anyara ha isi ọ bụghị gị onwe gị na-ebu mkpọrọgwụ kama ọ bụ mkpọrọgwụ na-ebu gị ya mere ị ga-asị anya kapụrụ alaka ụfọdụ ka e wee mụ onwe m ọ dị mma na-ekweghị ekwe ha ka anyakapụrụ ha ma gị onwe gị na-eguzo n'okwukwe gị atụkwasịla uche gị n'ihe dị elu kama na-atụ egwu n'ihi na a sị na Chineke emeghị alaka ahụ osisi oliv jipụta ụwa ebere ọ gaghị emekwa gị ebere ya mere lee obiọma na aka ike nke Chineke na arụ ndị dara ada ka aka ike ya dakwasịrị mana arụ gị ka obiọma Chineke na-adịkwasị ma ọ bụrụ na ị ga-anọgide n'obiọma ya ebe a ga-ebipụkwa gị onwe gị ma ọ bụrụ na ị nọgideghị otu a ndị ahụkwa ma ọ bụrụ na ha anọgideghị na-ekweghị ekwe ha a ga-ayakudo ha n'ihi na Chineke pụrụ ịnyakudo ha ọzọ n'ihi na asị na ebipụrụ gị onwe gị n'osisi oliv nke bụ nke ọhịa ka o si pụta ụwa ewee nyakwudo gị n'osisi oliv ọma n'ụzọ nke na-emegide ka o si pụta ụwa a ga-esi agha ghara ịnyakwudo karịa ndị ahụ nke ukwuu bụ alaka osisi oliv ji pụta ụwa n'osisi oliv nke aka ha n'ihi na achọghị m ka unu ghara ịma ihe omimi a ụmụnna m ka unu ghara iwe uche n'anya onwe unu na emewo Izrel obi etiri ụfọdụ ruo mgbe ozuzu ndị mba ọzọ ga-abata otu a a ga-azọpụtakwa Izrel niile dịka e deworo ya n'akwụkwọ nsọ si onye ndọpụta ahụ ga-esi na Zayọn pụta ọ ga-echigharị asọpụrụghị Chineke niile ka ọ pụọ na Jekọb nke a bụkwa ọgbụgba ga-adịrị ha site n'ebe m mgbe ọbụla m ga-ewepụ mmehie niile ha n'akụkụ ozi ọma ha bụ ndị iro n'ihi unu ma n'akụkụ nrọpụta ha bụ ndị a hụrụ n'anya n'ihi nna anyị ha n'ihi na nchegharị adịghị n'onyinye amara niile na ọkpụkpọ nke Chineke n'ihi na dịka unu onwe unu na ekweghị Chineke n'oge gara aga ma ugbu a emere unu ebere na-ekwenyeghị ekwenye nke ha otu aka ndị a na ekweghịkwa ugbu a ka e wee were ebere e mere unu meere ha onwe ha ebere ugbu a n'ihi na Chineke mechibidoro ha niile n'ime ekwenyeghị ekwenye ka ọ wee meere ha niile ebere a omimi nke akụ nke amamihe na nke ihe ọmụmakwa nke Chineke lee otu a na-enweghị ike ịchọpụta ikpe ya niile otu a na-enweghịkwa ike ịtụpụta ụzọ ya niile n'ihi na onye maara uche onye nwe anyị ma ọ bụ onye pụtara ịbụ onye ya na ya na-agba izu ma ọ bụ onye buru ụzọ nye ya a ga-enyeghachikwa enye ya ọzọ n'ihi na ihe niile sitere n'ime ya sitekwa n'aka ya dịkwara ya ọ bụ ya ka otuto dị ruo mgbe niile ebighị ebi amen